ndị be anyị ekene m unu nke onye chịrị nụ ya zelo of the Federal Republic of Nigeria and host of this August Assembly. Your Excellencies, members of the ECOWAS of... Ngwa gee ntị ka ịnụ akụkọ ejiri bịa. Onye dibịa ahụ eji akwa ọkụkọ tiwara aka wee mara abụrụla onye nwere onwe ya n'aka ndị ntọrọ mmadụ ozi nke si Niger Republic elute Igbo Memories TV ekwuola na otu ECOWAS emechiela ụgbọelu ọbụla ifefe maọbụ ifebata na mba ahụ ngwa ntị kenụrụ aka na-efegharị na soshal midia ugbu a na-egosi na otu dibia. aha eji mara ya bụ akwa ọkụkọ tiwara akị onye ndị ntọ tọrọ n'ụbọchị julaị dị n'ọnwa iri abụọ na atọ n'afọ 2023 enwerela onwe ya ndị oji egbe wakporo obodo ọba dị n'okpuru ọchịchị idemmili saut ma tọrọ dibịa ahụ n'ụlọ ndina oriri ya bụ ebe ya na ọtụtụ ndị mmadụ nọ enwe aṅụrị akụkọ kwuru na ndị oji egbe ahụ gburu ụfọdụ ndị na-eche nche n'ụlọ ndina ahụ tupu ha atọrọ ya bụ dibịa mana n'ihe onyonyo nke ahụrụ n'ụtụtụ satọde dibịa ama dịka akwụ ọkụkọ tiwara akị nọ na-akọrọ ndị mmadụ ihe ọ gabigara n'aka ndị ntọ ahụ oge ha kpụrụ ya dịka o si kwue ndị ahụ obi adịghị ha mma mana o nweghị onye nji ụgwọ eri ego mmadụ o onye m mejọrọ dibịa ahụ kwuru ndị uwe ojii anambra ekwubeghị ihe ọbụla gbasara nke dochukwu tochukwu ikenga bụ onye na-ekwuru ndị uwe ojii anambra steeti azaghachibeghị ozi anyị zigara ya n'ekwentị gee ntị ka nkọwa kọwara gị ibe mere maka na anọ m ebe ahụ na-anụ ma na redio onye kọ elu onye akọ elu onye akọ elu mana o nwere onye ghọtara ihe mere anọgidere m ebe a bụ ọkụwa 11:30 ụmụ ya na-akpọ oke japan ọ na-akpọ m si m mobia na otegoba nọ na nke m na bedigo almost 300,000 a ka nkwelova na ọtata jizi ọ na-abịa na họtelụ m wee yi n'ilu were okwu nna m bụ bụrụ moto ọbụ m wee jebe mmadụ esoro m ụdị afọ ka m na olu 30 egbe wee kpọtụ agba sekuriti nna bụ onye ọbụla agbaba ọsọ mpụ ka onye ọbụla si agba ọsọ mpụta ka mmadụ ibe m agbabakwa mụ egbe ị na-aghọta mana mụ ma eh, achọbeghị m ikwube okwu na fon dị n'iriri nne na mụ ma na ife na mbụ na-azọ nwoke ọgwụ azọrọ gị ego azọ gị ma eh, onye ọbụla nwere ọgwụ ya enwe iri ego maka na ife na mbụ mmadụ ụdị ahụ ka m wee mpụta ka mmadụ ibe na-eme akpọrọ kpụrụ m si na moto na m chọọ ịgba ọsọ m ga-agba ọsọ ma ma ndị a na-agbagbu wee sị kama ifere ya emodogwu ife ike mme maka na ọ bụrụ na m nọrụ ndị agha agbagbukwa agbagbu ori nne ọ dị home people n'ebe ahụ lie down onwere onye bilite ọtọ nwe onye kwụ ọtọ n'ibe niile abụ mana ọ bụrụ na achọ na abụrọ ma ọ bụrụ ibe a ka anyị ekwu ibe ya ekwu ya akarịa onye abụ anyị asị na ozugbo m ka m gbata nọọ ndị kidnapa ka m bụ mana ibe me nji wee soro wee jebe bụ ka afọ na aka m dị ọcha onwere onye m riri ego nri ego ịbịakwute m mma enyekwa ahụ na m enwego ego ife mere bụ ka m sevu oge so maka egbe ndị abalị taa ma chen taa bụ ma nke eji akwatu họteelụ nya bụ lọncha mana iledo n'ime ya bụ na na ndị be a na-achọ bụ ndị menwere ife agbakwa aba ndị aka ya ya echi abịa na mmụọ o nwere site atụ ma a anọkwa ndị obi mma mana onwe onye nche ụgwọ onwe onye nri ego na ndị a na-esi onye ahụ na nga na oyi ala ji anọ m n'elu anọ n'elu m many have gone eh, many have gone bitakwa 20 n'elu m na ọ bụrụ ebe m alọ ihe nche egwu ọ ego mmadụ ka m riri onwekwa onye wee ahịa maka m abụ ụgbọ ndị ose nke nwa kpaasị na ibe ba ka ịkwụ wee pụ bụ mmadụ 50 nde na batho ka ekiri a ibe ni nde ba ka wata ni ibe ba na-eme na onwere onye nji nke ọ mma ka ịwata na onwere onye nriri ife onye pụọ ka ọ ọfụma ọ nkọwa maka ka na amaghị ekwu cheta na n'ụbọchị tọzdee ka ọnwa julaị dị na mkpụrụ ụbọchị iri abụọ na ise n'afọ 2023 na atọhapụla dibịa ahụ mana o mechara bụrụ na akụkọ ahụ abụghị eziokwu n'ụbọchị ahụ BBC kpọtụrụ ọnụ na-ekwu ndị uwe ojii na Anambra steeti bụ Tochukwu Ikenga n'ụtụtụ Tọzdee 25 Julaị o kwuru na ha enwetabeghị ozi banyere ntọhapụ dibịa ahụ kepukepu a gara n'ihu kwue na ọ bụ ndị uwe ojii bịara ịnwụchi ndị ekperima nọ n'ụlọ ndina nke akwa ọkụkọ nwe bịa nwụchi akwa ọkụkọ ma buru ya pụọ. Tochukwu kwuru na ọ bụ asị na aka ndị uwe ojii adịghị na nnwụchi maọbụ ntọrọ akwa ọkụkọ. Ọnọdụ enweghị nchekwa na mpaghara ọwụwa anyanwụ Naịjirịa agbaliela elu nke ukwuu n'ime afọ ole ma ole gara aga. Akụkọ mwakpo ndị ochie egbe ntọrọ mmadụ nakwa ogbugbu mmadụ bụ ihe a na-anụ kwamgbe kwamgbe na steeti ise nke mebere mpaghara ọwụwa anyanwụ naijiria ngwagere okwu nwa amadi a kwuru but ibe ya elibido ya elibido efu na ịnwere ọchị chiubuo ka oya ebu otido chiubuo ka otido ọsọ gị nwee mgbe echere ka egbenyelu ka ị na egbe ya egbu ihe nwa atịrịba nwee mgbọrọgwụ eji eme ọkanga onye bụrụ egbe na-abala gị mgbe ma ya ọra nata ya egbe gbaa mbọ nwa atịrịba ọ ibe m kwuru dị iwe abụ sumodokwa ya mmọnwụ na-agụ alọ mmụọ bịara akụkọ nkesị mba niger republic elute igbo memory tv na-ekwu na otu ECOWAS emechiela ụgbọelu ọbụla ifefe maọbụ ifeba na mba ahụ otu Economic Community of West African States ECOWAS na aha ịchafụ amachiela ụgbọelu ọbụla ifefe maọbụ ifeba na mba Niger Republic bụ nke a na-akpọ no-fly zone na bekee otu ahụ nke onye isi ala Naijiria bụ Bola Ahmed Tinubu bụ onye isi oche ya nwere mkpebi na ọgbakọ gbatagbata ha mere n'ụbọchị Sọnde na Abuja Naijiria banyere ọnọdụ ọchịchị na mba mba Niger Republic ebe ndị agha mba ahụ chụtụrụ isi ala ha bụ Mohamed Bazoum ma weghara ọchịchị nke a bụ otu n'ime ntaramahụhụ nke ECOWAS tinyere iji manye ndị agha ahụ ka ha nyeghachi ndị nkịtị ọchịchị mkpebi a pụtara na emechiela oke jikọrọ mba Niger Republic na mba Afrịka ndị ọzọ ma n'ikuku ma n'ala otu ECOWAS kpebikwara ịkpachi enyemaka akụnụba a na-enyebu mba Niger Republic ma kpọkwaa oku ka mba niile so n'otu ekowas nakwa mba ụwa dị iche iche ka ha rube isi na ntaramahụhụ ndị a. Ha nyekwara ndị agha mba Niger Republic otu izuụka inyeghachi Mohamed bazum ọchịchị dịka ha kwuru na ha nwere ike iji aka ike mmanye ndị agha ahụ ka ha mee nke a afrịka etopụtala ugbu a anyị agaghị anabatakwa mmegharị ọchịchị n'ike ma ọ bụ nkwusa usoro iwu onyeisi ala Bola Tinubu African Union na other international observers we can pretend that we didn't have the knowledge of what had happened and what is still happening. We have an hostage situation, an interruption to properly elected government of Niger Republic. Your presence here reflects your commitment to democracy, principle, and value. I appreciate that. It is a very challenging time for us, and it is time that we must demonstrate our commitment. of the Federal Republic of Nigeria and host of this August Assembly. Your Excellencies, members of the ECOWAS